ụmụnne m n'ime chineke udo nke kachasị udo niile nke sitere na jizọs kraịst bụrụ oke unu n'ogodo ugbu a n'ihi jizọs kraịst bụ onye nwanyị amen abụ m ezi nwanne unu nwoke obichukwu tony eberechukwu ozi ọma a na-abịara ụnụ site n'ụlọ ọrụ ndị life world ministry akala ndị baptist missionary association nke mba niile gbara gburugburu site na ngalaba naijiria nke site n'ime eru nke dị n'ime ibadan na steeti ka ozioma si eru unu nso n'oge ugbu a ọzọ ka udo nke chineke dịchasịara unu n'ebe ọ dị ukwuu n'aha jizọs amen na ịga n'iru n'ụbọchị nke taa ihe anyị ga-eji mere ihe okwu na ihe ntụkwasị obi na ihe je enyere ndụ anyị aka n'ụbọchị nke taa ga-esite na oziọma dịka Mark dere ozioma Mark isi nke anọ ga-amalite n'ego n'amaokwu nke iri atọ na ise wee ruo na amaokwu nke iri atọ na itenaine ọzọkwa ozioma Mark isi nke anọ malite ego na amaokwu nke iri atọ na ise wee ruo na amaokwu nke iri atọ na iteghete wee sị n'ụbọchị ahụ mgbe o ruru anyasị o wee sị ha ka anyị gabiga n'ofe ọzọ ha wee rapụ igwe mmadụ ahụ wee kuru ya otu ụdị tinyere onwe ha n'ụgbọ ahụ ụgbọ ọtụtụ ọzọ dị ka n'ụwa nke na-eso ya oke ajọ ifufe wee fee ebili mmiri wee nwụba n'ụgbọ ahụ ya mere na mmiri na-eju n'ụgbọ ahụ ugbu a ma ya onwe ya nọ n'isi ụgbọ na-ararụ ụra n'elu ihe isi ya ihe ohiri isi ya ha wee kpọtee ya si ya onye ozizi o metụ gị n'obi na anyị na n'ihi n'iyi o wee teta bara ifufe mba sikwa oke osimiri dị jụụ kpuchie ọnụ gị ifufe wee febie oke ndajụ wee dị ka chineke were ebere na afọma ya wee gozi okwu nke a ka ọ mịa mkpụrụ n'ime anyị ma nyekwanye anyị ezi ndụ n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen ihe anyị ga-eji wee mere isi akụkọ na ụbọchị nke taa ga-abụ udo n'ime oke ajọ ofufe na ebili mmiri udo n'ime oke ajọ ifufe na ebili mmiri ọ bụ na anyị lee anya n'ebe anyị gụpụtara anyị fụ na nna anyị ukwu jizọs bụ onye nwe anyị na onye nzọpụta anyị bụ onye kpọrọ ndị azụ ya okwu a n'agbara ha okwu si ha bịanụ ka anyị gafee n'ofe nke ọzọ mgbe o kwusiri nke a ụmụ azụ ya rubere isi ha wee gafee n'ofe nke ọzọ ma mgbe ha na-achọ ịgafe ajọ onye bụ ekwensu gbalitere ịgba ha mgba iji wee fụọ na ha erughị ebe ha na-aga ọ bụ na ile anya n'ime ndụ anyị na n'ihe anyị na-agabiga efu na mgbe gara aga ma na mgbe dị ụbọchị ndị gara aga na chineke agwawa anyị okwu nkasi obi agwawa anyị okwu udo agwawa anyị okwu mbuli elu agwawa anyị okwu dị iche iche iji wee mee ka ndụ anyị bụrụ ihe a e gozi na ndụ a bụrụ ihe bụrụ ihe na-enwe nketa n'ebe chineke nọ n'ihi na okwu n'okwu ya sị na onwe ya maara echiche nke ya na-echere anyị echiche nke udo na nke ọganiru ọ bụghị nke ihe ọjọọ mgbe o kwụsị ihe ndị a anyị na arụ okwu a dịka okwu nke chineke ọ kasị anyị obi mgbe ọ gwasịrị anyị ihe ndị a mmadụ na ọ gwara anyị n'okwu ya ma na anyị gụrụ n'akwụkwọ nsọ ma na anyị nụrụ ya mgbe a na-ekwu okwuchukwu chukwu ma na anyị nụrụ ya n'ụzọ nke a ma n'ụzọ nke ọzọ anyị wee were okwukwe wee nara okwu a tie n'ime anyị ọbụnadị dị ka ụmụazị jizọs si wee kwere n'okwu nke ya si ka ha gabiga n'ofe nke ọzọ ha rubere isi wee sue ma mgbe anyị wulitere maliteziri ịgazi njem a n'ụzọ nke mbụ ma nke abụọ ekwensu abịa itinye ọgbata uhie ịbịa ime dịka onye na-ebo ebubo megide ndị nke kwere ekwe wee na-achọ itinye ọgbata uhie ka anyị ghara iru ebe anyị na-eje mgbe ihe ndị a na aga gị o nwere ike ịbịa dịka ebe ị na-azụ ahịa ọsị gị na ndị ahịa ma mbịazi bịa ebe ị na-agụ akwụkwọ ọsị gị na ịma nweta ihe nketa gị na ule akwụkwọ bịa n'ebe ị na-alụ di na nwunye na ị emezuzu nkwado ka otu wee kwe n'ụzọ abụna nwa ụzọ ọ chọọ itiri gị ọgbata ohi mata mata na onye agha malitere ezi ọlụ n'ime gị ga-alụgide wee ruo ọgwụgwọ n'agha jizọs chineke ekwuwo okwu ọma banyere gị ọ ga-eweta ya na mmezu mgbe ihe ndị a niile na-abịa mgbe biri mmiri na-atụ n'ụzọ nke gị mgbe oke ifufe na-efe n'ụzọ nke na-etụbaghị anya mata amata na ị bụrụ onye nke kwere ekwe n'ime kraịst onye nke na-eso ụzọ nke chineke ebe mmiri ga-abịa site n'ụzọ na-etụmaghị anya oke ifufe ga-efe iji wee nwalie okwukwe gị iji wee mata na ịga ekwulu chineke dịka mgbe nke job mana akwụkwọ mere ka anyị mata na job ekwulighị chineke ọ sị na chineke wetara chineke werekwa anyị ka afọ a jehova bụrụ ihe a gọziri agọzi mgbe ị na-agabiga ọnwụnwa ma ihe mkpagbu n'ime ndụ gị okwu ọnụ gị na ntụkwasị obi gị ọ dị n'ebe ị tụkwasịrị obi n'okwu nke chineke si na oge abịa na mmezu ihe ọbụla nke chineke kwere na ngwa ka ị na-asị na ịnwụọ n'ifuo na nke a ma nke ọzọ okwu ọnụ gị mgbe ị nọ na mkpagbu ma n'ọnwụnwa ga-eme ka iruo ebe ị na-eje n'ọsọ ọsọ lee anya ụmụ azụ jizọs ha si ee onye nwe onye oke ozizi ịgbara nkịtị ọ na ịma ha na anyị na-efu ọ na ịma anyị na anyị na-achọ ịla n'iyi mana jizọs onye si ha ka anyị gaa njem a amarawuo mmalite na ọgwụgwụ njem ha n'ihi na onye abụ mmalite na ọgwụgwụ the author and the finisher na-abụ alfa bụrụ omega o nweghị ihe ọbụla nke na-agbaghịgharị ọbụla dị n'ime ndụ gị n'ebe ị na-achọ ịmụ nwa n'ebe nsogbu niile dị onweghị ihe ọbụla nke na ọ maghị ọ maara ihe niile ya ka o ji wee bụrụ the omnipotent god the omniscient god ọ mazụrụ ihe niile mgbe na-achọ ịkọwara ya n'ihe ọbụla nke na-agabiga na ndụ chineke mazụrụ ya ghara ndụ gị niile tinye ya n'aka nye ya ohere ka o were ọnọdụ n'ihe niile atụ n'ụjọ amana jigijigi n'okwu ya kwudosie ike n'okwukwe n'ihi na akwụkwọ nsọ mere ka anyị mata na ọ okwukwe ka onye ezi omume ga-esi wee dị ndụ ịbụ onye ezi omume si n'okwukwe wee dị ndụ ụmụazị jizọs bịa kpalite ya n'ike si ee onye nwanyị onye oke ozizi anyị efuo lee ka anyị na-achọ ịla n'iyi ma o bilitere onwe ihe o o wee sị o wee bara oke ifufe mba wee sị ya gịnị dere jụụ ọsị ya gịnị dere jụụ mgbe na-ekwu n'ime ndụ gị n'oge dị ugbu a ihe ọbụla nke na-egba mgba imelite gị imejọ gị ime ka ị nwee obi mmali elu obi nkoropụ asị na dere jụụ n'aha jizọs o wezi ya dere jụụ ikuku wee mee gịnị o wee febie ihe ọbụla nke na-agabiga gbajikwu jizọs lee ihe ụmụaka ụmụazụ ya mere ha bilitere ha sị ka ha gbapụ n'ụgbọ ha sị ka ha tụgheruo nke a ma nke ọzọ ha jekwuru onyeisi n'ihi na abụ isi ụgbọ were jizọs mere isi ụgbọ were jizọs mere ihe niile na ndụ gị mgbe ha jekwuru ya n'ihi na onye abụ the final solution mgbe ha jekwuru ya buru mkpa niile jekwu jizọs na ọpụgụ na mbata niile ghara ihe niile n'aka tinye ihe niile n'aka si ya na ịbịaruwo mgbe ị na-eme nke a ikuku oke ifufe niile na ajọ ebili mmiri nke dị na ndụ ha ga-edere jụ febie n'aha jizọs malite ịmata na chineke fụrụ n'anya karịa ihe niile nke na-ebu agha megide gị hara onwe gị na chineke hara onwe gị ha bịa n'aka jizọs atụ n'ụjọ elenanya gburugburu n'ụjọ ekwukwa n'ume ma onyeihi na onye nke malitere ezi ụlọ a n'ime gị ga-alụgide wee ruo ọgwụgwụ wee na-asị ka udo dịrị gị na ụzọ ọbụla nke ị nọ n'oke osimiri n'oke ajọ ifufe na ebili mmiri niile nke na-atọ n'ụzọ ndụ gị asị nke udo nke chineke nke gasị udo niile dịrị gị n'ebe ọ dị ukwuu n'aha jizọs gị onye na-ege ntị nwanne m nwoke na nwanne m nwaanyị ebe ọbụla ị nọ n'oge dị ugbu a ị natawo jizọs dị ka onye nwe gị na onye nzọpụta gị ọ bụ na imebeghị nke a ihe enwe udo na ndụ gị n'ihi na akwụkwọ nsọ mere ka anyị mata na ọ dịghị udo ọbụla nke na-adịrị onye ajọ omume ọ bụrụ na ị nwebeghị jizọs n'ime ndụ gị chineke na-afụta gị asị onye ajọ omume ihe ị ga-eme ugbu a bụ were onwe gị rere ndụ gị rafaa ya rafee ya n'aka chineke rafee ya n'aka jizọs kraịst nara oke ọṅụ nke o anyị nara oke ihe efu nke onyere anyị n'ime jizọs kraịst bịa hapụrụ ya ndụ gị si ya were ọnọdụ n'ime ndụ gị ọ bụ n'ime nke a ị ga-abụ onye azọpụtara ka anyị kpere chineke si ya chineke abịagwo m n'ogote ugbu a rara onwe m ti gị n'aka abụ m onye ajọ omume ekwetagwo m ịnwere jizọs kraịst dị ka onye nwe na nzọpụta m mgbe ị na-eme nke a ị ga-abụ onye agozi agozi na onye dịrị afa ya na akwụkwọ nke ndụ n'ihi jizọs kraịst bụ onye nwaanyị eme ka anyị kpere chineke onye nwanyị na chineke lee ụmụ ndị ori gị ndị a ndị nke rara onwe ha tinye n'aka gị n'ogide ugbu a na ndụ ha ka ha nyefere gị onye nwanyị ka gbuo afa ha n'aka ọjọọ n'aka akwụkwọ nke ọnwụ tinyekwana afa ha n'akwụkwọ nke ndụ ka abụ ndị ya eketa oke mgbe jizọs ga-abịa ịkpọrọ ndị ya ọbụladị na na rapshọ maọbụ n'ọnwụ ka ha bụ nne nke ga-eketa oke n'ime ndụ gị n'aha jizọs onye nwanyị daalụ n'ihi n'ịzawa ekpere ha n'ihi jizọs kraịst bụ onye nwanyị emen ekele dịrị gị chineke n'ihi na ịzawa ekpere nke a anyị kpere n'oge dị ugbu a ndị nke idere afa ha na akwụkwọ nke ndụ ọ dịghịkwana onye ọbụla nke ya apụ ha n'aha jizọs ụmụnne m na ụmụnna m ekele dịrị chineke n'oge dị ugbu a n'ihi na o dowo afa gị na akwụkwọ nke ndụ ka ị na-aga n'iru ị na-eso chineke ị ga-afụ ihe nketa na ihe zuru oke n'ihi jizọs kraịst bụ onye nwanyị eme matakwanyị na okwu nke a na-abịara ọnụ site na akwụkwọ site na oziọma ndị lif wod Christian ministri ụdị ajụjụ ọbụla unu nwere ma ekpere ma ya kwụọ mgbaama unu ga-enweta n'igwe okwu 08056719493 ọzọkwa 08056719493 ka udo nke chineke nke chasịrị udo niile dechasara unu n'ebe ọ dị ukwuu n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen